Ngọzi na-adịrị ndị dara ogbenye n'ime mmụọ, n'ihi na alaeze eluigwe bụ nke ha. Ngọzi na-adịrị ndị na-eru uju, n'ihi na a ga-akasị ha obi. Ngọzi na-adịrị ndị dị nwayọọ n'obi, n'ihi na ha ga-eketa ụwa. Ngọzi na-adịrị ndị agụụ ezi omume na-agụ, n'ihi na a ga-enyeju ha afọ. Ngọzi na-adịrị ndị obi ebere, n'ihi na a ga-emere ha ebere. Ngọzi na-adịrị ndị dị ọcha n'obi, n'ihi na ha ga-ahụ Chineke anya. Ngọzi na-adịrị ndị na-achọ udo n'ihi na a ga-akpọ ha ụmụ Chineke. Ngọzi na-adịrị ndị niile a na-emegbu emegbu n'ihi ezi omume n'ihi na alaeze niile bụ nke ha. Ngọzi na-adịrị unu mgbe ndị mmadụ na-akọcha unu, na-emegbu unu na-ekwukwa okwu ọjọọ niile dị iche iche megide unu n'ihi m. na ọṅụ, nwekwanụ obi ụtọ n'ihi na ụgwọ ọrụ unu buru ibu n'eluigwe, maka na otu a ka ha siri megide ndị amụma buru unu ụzọ bịa.